kịta obinna ga-eje ozo achọ ọnya agụta iri na ise agaba eje chọọ ọnya onye chọta ya ya ga-enwe mmeli ngwa obinna obinna ejebegokwe na ngwa abụọ atọ anọ ise isii asaa asatọ ite anyị iri iri na ofu iri na abụọ iri na atọ iri na anọ iri na ise gabanụ gabanụ dị eche obinna na-akaragokwa iche obinna gụbanụ kedu ebe obinna nọ kezi na obinna gụbanụ na kedu ebe obinna nọ kezi na obinna kezi na obinna

iruzie na okwulie pata mbe pata mbe nene mbe na lada lada bụ mbe cheli adaobi chidike ọgwa gị chi ịgbani ọkpa chidike ka eziri iji mee ihe ahụ mana mgbe mgbe adaobi zoro ajụ gị isi na ịmara oluzie ka oke nwa zụ ajụọ gị isi na ịmaala ịlụrụ aka kiri dị lụọ aka papa nnekwu ime ihe jọ njọ papa nnekwu papa nnekwu mee ihe jọkwalụ njọ maka mgbe mgbe adaobi zoro ajụkata gị na adaobi nọkwa na bed ahụ a na-ajụ onu ya ifu ya isi mba oluzie ka oke nwa oke nwa ya ezokwa ọzọ chee ka m gbagogodila enu mbe ka ihe mezie nye papa nnekwu ihe imeli bụ pacha n'ebe oke nwa jikwa ezo n'ebe dị mma na boys from Holland na na double decker oje lụọ onye aka gbaa ama suo imi iburu imi isu isugo n'imi ọkwa isuru imi maka na gịnị oke nwa ị ga-eme ọzọ n'ọ bụ gịnị isi na ọ bụ gịnị ọgụ chọtara agịdịgba ọ dịkwa egwu kedu ebe adaobi nọ ka ezi na adaobi o ka ezi na adaobi o ka ezi nke adaobi tekwara aka ka ezi na adaobi o ka ezi na adaobi o kedu ebe adaobi nọ mana m ọ dịkwa egwu na bekee mee nke Obinna Obinna ihe eme ọzọ maka papa nnekwu esugoghị imi papa nnekwu isuli imi ngwa Obinna ihe ejeze ọzọ ngwa jee ọzọ maka papa nnekwu agbago ama mmụọ papa nnekwu gbara ama mmụọ ngwa gabanụ gabanụ kedu ebe Obinna nọ gụbanụ kedu ebe Obinna nọ ka ezi na Obinna Kezi n'Obinna nna n'Obinna Kezi n'Obinna nna ka Kedu ebe nna nọ Kezi n'Obinna Kezi n'Obinna Kezi n'Obinna Unu ejidego nna ozugbo kpughee na ya dọka anya ozugbo dọka na anya mmọnwụ dọka wewewewewe na-ekwe na ya ngwa ejidego gị ngwa ka emesịa obi adaobi e ewin go kịta agịdịgba nwa ga-ejezo ozo e? ngwa agịdịgba nwa ga-ezo ọnya ka olu ngwa nke o jezo